exclusive to MyFun Entertainment. ụnara elie ga-eyelie Ha ha ha ha ha ha ha. for my You know got no choice ah. If you got the package I need you Where but up on the belly belly Security confirm The man who do bube bube bube. Over my season. Yeah, wanna wanna wanna. Over my season. Aye aye aye.

maka onye iwu aka ekpuchi ọma n'igbo maka As you dey follow blind man, no say you ready to last. As time dey go, no remote to cross. As you dey wire the house, I try to dey cross my nose. ogani which kind heart you get rain dey beat mama for house you pay one year for hotel mom see wey sell her wrapper bail you for sell no be to be a big boy you shey you get the sense use your head before dem go use am for you if you broke you will know that no one loves you that is my little advice for you give to male before you give obianuju brotherly big ikere tubari o, money go bring them come www.hustle.com obi ọga bụrụ ihe ebaghị iyo ti thy kingdom come hey, hey. parali bigi girl you body cash you money go bring am come www.hustle.com eh, obi oga bugide ebo hero till thy kingdom come anyị bụ dike ụmụ ga-esabịa asaba chalịkalịka ọfụ ala atọ pass my mother the girl aja i no dey tell your money or the me no call see if you dey calculate the money wey you spend on flex so you for don build fine house avoid dodging 2k guests invest o. ẹ̀gbọ́n no be everyday guy man dey collect o. before you do waya waya make sure you bless your family first o.

I thought I know it's a easy From Monday low to Sunday, I ain't leave a call money by the bar. I'm doing one on a bar. That you gon' voice him out, but you go come and once a look Mwa happy kukambale. na bonantale, na mata makanchale. That's makana awanjale. I say the one for me. na mifembale. Hey, amụma si anyị gbalụ onye ụmụ nwaanyị ọsọ maka bụ ọsọ nwere ọnyalụ moto gawa bọnihia onye amụma sị for prayers they need the money mana mgbe o ji m nga yọyọ si ma bọmbi bụla akpa gị Imagine life without money, you go suffer suffer tire. Imagine life without olojo. achọrọ m iru oche ebe a na-eme ife ego nwanneoringo na-emebe ise ha na-abịa isi ego idonte ya don dem isi tili hit ego huku mụ na-efe ishi ego mfidi wee nwa ego mezie n'ego ntụba kwele ọnwụ ndị ilo ma enyebe ọnụ ịgba ama akwụkwọ mbụla ego bata ma ebele ọnụ m na-agbafa na-ene ọsị na ọma omeme na nwere ego na asaịnị cheki nwanne m omede Yeah,

ọkụ ịna-afụ ife na-alụ ọkụ ịna-afụ ife ọ na-ebugharị obugharị obugharị obugharị obugharị ya obugharịsie ya ya elikwa ya eli ijele jụgala eji abịa ụjụ ijele na n'eluigwe ibe di fine nwanne ị na n'eluigwe ibe di ana m eluigwe ibe di ogbe ọzọ na n'eluigwe ibe di new age aka na-emepe ọba nka chaja nwanne ị na n'eluigwe ibe di njụ oyi ị na n'otu mee pastor dem tell me say money is the root of all evil ngwa jụọ dem nwanne money is the root of evil but i gave you money collector i gave you dollar collector money is the root of evil but you no dey reject the money ọ bụ onye gị unu na-agbalị ọ bụ onye gị unu na-agbalị

kansụlụ ụmụ ọgbọ m wee kụrụ ngwọ maka ịga ga gị bụ santa ego dị gabara pakanta menụ na bọna na riseshọn ebe ndị wụsa agaghị esokapa grama o megide kute ọba ọkpa ọ ga ewepụta gị tempa onye isi ụlọ ekpa ma na ụmụaza na adalụ gị menta ekulu nwa nke na-enwe ọma imensi na ekwela m isi nwa ngwere bọ discovered na ahụ na adị m covered so isi wafọ ya na na march na ya ịma na mgbe ike na-ekirichi obodo gbapụta ebupụta obodo na men welu obi agụ na guys welu obi agụ ịma na na boys welu agụ onye ngunu gbapụta ya ka o sie onye ya ka ntakoshe na onye chọ na onye chọ na ọga ego dị ife n'ọnụ mana ife melo kpata ego erike isi bikosi money get money obi na get money ichezie n'ịkpata ego bụ onye chọ ego ngwongwo maka ogbenye na-ere ọgaranya anya kwesị na ọgbọrọ ọgwụ ego ogbenye igbo ọkụ bịam ka nju oge ụkwụ bịam ọ bụ dafa nna gị ei nwanne ego dị n'okwu abọbi biko chukwu ego ọ bụ na ego oyibo bụ onye chọ na mmadụ niile ga abata ego na-enwere isi isi na ife anyị na-eme enwere isi ya bụrụ isi gị tinye dị ya ka o nwee isi ị ga-emenwe ife anyị na-eme ị ga n'ụwa ọrụ anyị na-alụ when you dey sleep some guys dey for street o ụfọdụ na-atụ ọlụ ụfọdụ na-alụ ọlụ ọlụ oyibo ebe anyị na seli even men on the street o finally Eze amalụ na pịkọ amalụzi okwe okwu agba mgbafi bido kọwa mgbu onye mgbu bere ebelu isi n'isi rapụ n'ọnụ ọ bụrụ maka isi abụ okwu maọbụ isi kote bụ ọgba ya n'isi abụlụ kwaba okwu ọ bụrụ ego oyibo bụ onye chọọ stinging it. You know what I mean? I did really really good in it. You know what I mean? boy fresh to the socks. You know what I'm saying? I ain't no suffering no You know what I mean? for stinging it. You know what I mean? I did really really good in it. You know what I mean? boy pull up to the socks. You know what I'm saying? Waka waka for champagne butelu m pami wefu uwe bulie wen kpọọ ribonchi pami ị ga-enwecha zoro n'ofe ka na-ajụ ese ma for appetizer shitenu m ofe mgbọlari kizibite kini vocal ohun ebo kibini local my people is elimu jz living me like a hover me maluma malandi social mo music take any urban bring your rappers summit bring your rappers bring your your your your your

dano ife na-eme na onye chi mele eze bịa bọọlụ egwu ọmaka ọjọ nwa be dị ka idebe egwu I don't see Fellow kite mgbe ipelu mpe ogolocha gị mgbe ipelu mpe efi tụlụ swel mgbe ipelu mpe mgbe isetekwa mgbe mpe igbe igbalokolosi igbalokọ ụgbọ mmiri alilila gị ji iji lafu nweta kwulikwuli kọnkọm ejiri igbo kọnkọm welekwu egwu ebili a ekili na ekili gbalụbọ ma mpe osi nyalụbọ res seven <laughs> anwa mgbo Ọkpalisha ohun salarụ n'ilo Kirisimasi bụ onye ọrụ ego Sekita nwoke bụ goketin pas ka Baby go down, go down, go down, mama. If not the God, if not the God, if not the if not the Now the nah, no no go If not the God, if not the God, if not the if not the no go fuji na happy done. I know the no more. Make a look at make a fetch Make a story now, wada. Make a stack make a never now your mask. What you see her without your bass. When you put the loot and gossip, gossip, you know, go get get harassed. Shopping, shopping, see the vibe, I am without be calling, calling, all the guests, I love it, love it, no before me, they hear you, foreign, foreign, popping, popping, non stop, do you come spend the money, money, talk, walk, talk, it up, me, darling, see no wife, darling, darling, darling, darling, where you sorry, sorry, no, they worry, you want you chineke na-emego gbanwe ogbenye eze gị everyday by day i just dey celebrate oh everything i do we just dey penetrate oh i just want to say oh thank you jehovah oh see i'm living large i get angels oh, for my ghetto. Never forget where I come from, not from ghetto. Oh no no no no no no no no no no no no no. I just want to say oh, thank you Jehovah. Ure keneri wo tu ko fada fada eh. Fada fada eh. Ade kwa mudo ya no fada fada eh. Fada fada eh. Ema puti rogu wane bele belo. I call you if I follow one day you must get it. See, I come from east, the street streety, brother, you know. Ejilife, I turn to beast, you already know. Ima no na oya no mo no ngefe yefe. Ona oya no me go ngeto ya o. Ima na ni bako balungu tungeze hese. Asahu balungu tunga koya o. Akemu so and the conquer. All of them just a wonder. So I fire them with the thunder. no, no. Blessings follow you them onye bet onye bet you, Iman Enjoyment follow you them onye onye I want to level up nwere onye na-eji arụ na nwere na ndụ na onye na Chineke na mba ekwensi ga-enye gị ihe ihe bụ na ịba na onye na-eji abọbụ imecha agaghị pasa maka agaghị si na-abịa esi nga nwụ na ngwọ maka nkwụ na-abịa bebi imecha agaghị wụsa maka gels na-eto onye na ịba na work i dey pray oh amen amen and i no get time for story oh amen amen i wan dey make all man no amen amen m ga-atọ ma atọliwa o achọ ka aka o si ya wọntu o o sori o si ya dee o wetin dey Elise them no be content no They want to quench my fire You put them for shame oh oh Obi mdele du atono Obi mdele du Obi mdele du Obi mdele du atono Obi mdele du chukwu ọsọ e obi ike mụrụ nne nwụ na emere m egwu nwa m eji akụ ya ọwa ihe ji na mara m oke okojagba egwu onye ji na ya njọfọ chineke kere ụwa maala n'ụwa onye ji chi ya bụ onye ji nọfọ ya wekwa mara mma ekwe medara nwoke na mezie egwu m gbara agba igirigi igirigi akwụsịrị egwu magala igbo waigbọrịma igborịma nwoke ji nwanyị. na-eme ebe ezina n'igbo mgbali igbo wolo n'anya ya nwanne m ebe n'ebe n'ebe onye mmebe ezina n'igbo ọgazi amaka weji na-agba mbọ amaka weji osiri onye mma ekeke na lọjika Aji ajị ashakata nna m sadebe nọ ajị asadebe ebelọ ọsadebe nna ya nwụrụ n'obi obi amụzie n'otu n'ime ọsadebe nọ nna m nna m na nwanne m ebe n'ebe n'ebe na onye mara o jere igwe ogbu evi nne na-ekwu nwa onye eluigwe nwanne m ebe na-ebe na-ebe nwanne m ebe na ebe chukwu nwe ego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 akụkọ ọ bụ m kọlụ na akụkọ o ofu mbọsi ntetelu lana ndeli iwe ego wee webe m mgbe nọdụ anyị wee bido chebe ụwa m wee cheketa ụwa m sepụlani wee bebebele wee yọba chukwu kele ụwa dododo achọlụ ka ịgọzielu m ndị oyi m ka ịgọzielu m ndị oyi m mmadụ 20 ka inye awa nwa m bilion naira mgbe gwachukwu kele ụwa biko ọ bụrụ na ịnụla ebele m biko mee ka kọtin mụ meghalịa obere oge kọtị n'ụmụ wee meghalịa onye chimeleze gabụ eze anaghị achụ ụwa n'ike ife chukwu kwuru onye ga-eme ihe anya daa m aka ike ike bata na ịga mmanụ anya ụjọ ike ike bata faga ekweta odumeje na-adị ike mma odumeje na-eme miracle DJ Tony Oli in the mix. ọ na-agba mbọ gbasibenu gbasibe mbọ ike believe in yourself yo believe you go make am ife ụwa na-atụgharị ife ụwa turn by turn onye ọrụ ọrụ onye riri ifenụ onye ọrụ ọrụ onye alachakanụ nke onye jikwa nye jisie ike maka na ọ da adịgide miya na-ete ka m te ka m serere chai ọ na-agakwara m werere when I dem like am anato I must rule my destiny maka Jizọs ebuniwo m enuwe ọ bụ n'iwe onye kere ụwa paniwe omenuwe ọsọsọ paniwe omenuwe eyi for leading me to my destiny for kedu ihe m ga-enye gị ihe ọka ume ọma mma mma zụrụ arụ ume kedu ihe

yeah, yeah, yeah, yeah.

aka nke bi n'igwe na mmalite na alfa na omega naanị gị ka anyị ga-efe anọkwana n'obi abụọ anọkwana n'iri uju kpebiere onwe gị taa kpara onye ehihie ga-efe mụ na onwe m osisi na-enye nri ọgaranya ngada Igbo

loving me from when I don't sleep for floor. Like, unconditional love is what you are giving to me. Unconditional love is what I'm giving to you. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. Hey. a backside, a backside, and I can see it's true. Cause the way you whine, you make all the boys yeah, them the wala kolo hey. Imakwa nina kwa kamishi hey, imakwa nina meru maru hey. My baby you sweet like vitamin C. I love you, I love you, I love you, daddy Baby, my baby boo, let me tell you something. ọ bụkwa mụwada nwazi winye ụba nna abọ abọzọ the place they what's up kama ọ ga-adọ na ibe ya dọrọ n'afọ onye mmemme nọ nọ adapụtala ekpere m na-emele ndị akpọbara m put very rude nkịta n'ụwa ha na-ekwusi m ka crude wa pet wanna jump off the altitude safe landing iche na meji parachute nwa ogbewe ojii jiri salute ụmụnnụnụ na chiji fine face confused before ekwuo leta na membo ọ na bud na nenod ya ekwere na fonu ka eji tube nwere na foto nwoke mba

nwoke toziochere ibi ya nwoke ga-akpata ego ego bụ mma nwoke ọkọm nwoke ga-anụ nwaanyị. ọ ga-ele mama ya anya le papa ya anya elekwa ụmụnne ya swapụ ụmụ nke ya tinyekwara ndị ọgọ ya close your friend ife nwoke na fụdụ n'orige gbapụta ụwa ọzọnụ chukwu alisa kekwe m nwoke baby exclusive to my fun entertainment.